mkpughe isi nke asaa mgbe nke a gasịrị mgbe ịhụ ndị mmụọ ozi anọ ka ha na-eguzo n'elu nkuku anọ nke ụwa na-ejidesi ifufe anọ nke ụwa ike ka ifufe ọbụla wee ghara ife n'elu ụwa ma ọ bụ n'elu oke osimiri ma ọ bụ n'elu osisi ọbụla mgbe wee mmụọ ozi ọzọ ka ọ na-esi n'ọwụwa anyanwụ rigo na-enwe akara nke Chineke dị ndụ o wee were oke olu tiere ndị mmụọ ozi anọ ahụ mkpu bụ ndị e nyere ha ike imejọ ụwa na oke osimiri sị emejọla ụwa ma ọ bụ oke osimiri ma ọ bụ osisi ruo mgbe anyị ga-akasiwuo ndị oru Chineke anyị akara n'egedege iru ha m wee nụ ọnụ ọgụgụ ndị akara rịị ọgụ nnu iri na ọgụ nnu asatọ ndị akara akararị akara site n'ebo niile ọbụla nke ụmụ Izrel akararị akara site n'ebo Juda oru nnu na nnu iri site n'ebe Oruben oru nnu na nnu iri site n'ebe Gad oru nnu na nnu iri site n'ebo Asha oru nnu na nnu iri site n'ebo Naftali oru nnu na nnu iri site n'ebo manasi oru nnu na nnu iri site n'ebo Simeon oru nnụ na nnụ iri site n'ebe Olifai oru nnụ na nnụ iri site n'ebe Isaka oru nnụ na nnụ iri site n'ebe zebulon oru nnụ na nnụ iri site n'ebe Josef oru nnụ na nnụ iri site n'ebe Benjamin oru nnụ na nnụ iri mgbe ihe ndị a gasịrị mgbe wee hụ ma lee oke igwe mmadụ nke onye bụla na-apụghị ịgụta ọnụ ndị si na mba niile bụla. na ebo niile na ndị niile na asụsụ niile pụta na-eguzo n'iru oche eze ahụ na n'iru nwa atụrụ ahụ egbokwasịworo ha uwe mwụda dị ọcha igu nkwụ dịkwa n'aka ha ha wee were oke olu tie mkpu si. nzọpụta dịrị Chineke anyị onye na-anọkwasị n'oche eze ahụ ịkpọrọ nwa atụrụ ahụ ndị mmụọ ozi niile na-eguzokwa oche eze ahụ na ndị okenye ahụ na ihe anụ ahụ nke dị ndụ gburugburu ha wee daa kpuchie iru ha n'ala n'iru oche eze ahụ wee kpọọ isi ala nye Chineke sị amen ngọzi niile na otuto niile na amamihe niile na ekele niile na nsọpụrụ niile na ike niile na ume niile dịrị Chineke anyị ruo mgbe niile ebighị ebi amen otu n'etiti ndị okenye ahụ wee zaa sị m ndị a ndị ebukwasịworo uwe mwụda ahụ dị ọcha ha bụ ole ndị ole ebe ha si bịakwa Mgbe wee ya onye nwe m gị onwe gị matara o wee sị m ndị a bụ ndị na-esi n'oke mkpagbu ahụ pụta ha sakwara uwe mwụda ha mekwa ka ha dị ọcha n'ime ọbara nwa atụrụ ahụ n'ihi nke a ka ha nọ n'iru oche eze Chineke ha na-efekwa ya ofufe ehihie na abalị n'ụlọ nsọ ya onye ahụ nke na-anọkwasị n'oche eze ahụ ga-agbasakwa ụlọ ikwu ya n'isi ha agụ agaghị agụ ha ọzọ akwụkwọ ha ngụ ọzọ anyanwụ agaghị achakwa ha ọzọ ma ọ maọbụ okpomọkụ ọbụla n'ihi na nwa atụrụ ahụ nke nọ n'etiti oche eze ahụ ga-azụ ha dịka atụrụ ọ ga-edurukwa ha gaa n'isi iyi nke mmiri nke ndụ chineke ga-ehichapụkwa anya mmiri niile ọbụla n'anya ha